Enwere m ihe olu ọla ọcha. I have a silver necklace. ihe olu ọla ọcha. I have a silver necklace.